ndewo aha mba bụ ijeọma akụbue onye na-ewetara gị nkụzi igbo oke taa achọrọ m ịma ihe na-ara gị ahụ n'ịsụ igbo oke kee ihe na-ara gị ahụ oke kee ihe na-ara gị ahụ oke kee ihe na-ara gị ahụ n'ịsụ igbo what is your main challenge oke ọ m ya okay dere m ya n'okpuru okay dere m ya n'okpuru Dere, ya write it in the comment sections underneath okay so gwa m ihe na-ara gị ahụ dee ihe na-ara gị ahụ igbo okay ngwan ka ọ dị igbo